ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịchasịara ụnụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị anyị amen abụ m ezimanụ ụlọ nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị life world ministries ngalaba nke baptist missionary association nke mba ụwa niile gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke afrịka na naijiria site n'ime olugoro nke dị n'ime steeti ka ozioma si abịara unu nso ọzọkwa ka chineke gozibiga unu oke n'aha jizọs na-ịtụgharị uche n'ihe mmụta anyị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ Deuteronomy isi iri atọ na anọ ngagụ agụ naanị amaokwu nke iri akwụkwọ ise nke moses nke a na-akpọ deuteronomi isi nke iri atọ na anọ na amaokwu nke iri ka m ga-agụ deuteronomi 34:10 ọ sị ọ dịghịkwa onye amụma biliri ọzọ n'isrel dịka moses onye jehova maara iru na iru ka chineke gozie okwu nke a ka ọmịa mkpụrụ n'ime anyị goziga anyị oke n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen na iji wee mere ihe isi akụkọ anyị n'ụbọchị nke taa a ga-abụ gịnị ka eji mara gị ọzọ gịnị ka eji mara gị ọ bụ na anyị tụgharịa uche na ajụjụ nke ka mmụọ nsọ na-ajụ anyị n'ogede ugbu a ọsị gịnị ka eji wee mara gị lekene moses bụ onye anyị na-atụgharị iche n'akwọ nke o nke mmụọ nsọ na-eme ka anyị nwee nghọta n'oge ugbu a efe na moses bụ onye ozi nke chineke moses dere akwụkwọ nke jenesis akwọ mbụ nke jenesis dee nke abụọ nke a na-akpọ ọpụpụ de nke atọ nke a na-akpọ leviticus dee nke anọ nke bụ ọnụọgụgụ wee de nke ise nke anyị gụpụtara n'ime ya bụ deuteronomy na mbụ mgbe a mụrụ moses anyị matara na a ya na mmiri mgbe a nyere iwu sigbusie ụmụazị ndị hibru niile ndị nwoke mana site na amara nke chineke moses lawọrọ mma agha fero ọbụla dị na chineke mere ọ onye nke azụlitere n'okpuru fero azụlite n'okpuru fero emechaa anyị mara akwa ndị osi o si na be fero gbalapụ mgbe ọ chọrọ iji aka ya wee dọpụta ụmụazị hibru ndị juu na mkpagbu o ahụ wee gbalapụ wee gaa n'ọzara n'ihe ndị a niile chineke nọnyere site n'ọzara chineke kpọọ ya oku wee nye ikikere ọbụladị iji wee gaa na ijipt jee kpọlọta ndị ya ile anya efu na ndụ moses bụ ndụ nke e chineke n'aka ọ bụghị na mosebana site na amara chineke ọ rara onwe tinye n'usoro na ntụziaka nke chineke o wee bụrụ onye nke chineke ji wekwara ngwa ọrụ n'ụzọ na n'ụzọ moses bụ onye nyere ndị a iwu nke chineke the law giver moses bụ onye mepere onye ji mkpọrọ tijie osimiri uhie ha wee gafee site n'aka ya chineke mere ọtụtụ ihe ịrịba ama n'ala ijipt moses bụ onye chineke ji wee lụọ ọrụ dị iche iche ọbụla wee kpọpụta ndị ya na uru wee mee ka ha bụrụ ndị nke nwere onwe ha ihe ndị a niile wee na-egosi anyị ozi nke moses bịara jere chineke ebe anyị gụpụta wee na-egosi anyị na ka moses gabigachara ka ọ nwụrụ na ọ dịghị onye amụma ọbụla biliri ọzọ n'izrel dị ka Mozis, onye Jehova maara iru na iru. N'ịkọwa ọzọ, Chineke na Mozis na-akparịta ụka dị ka mmadụ na mmadụ, n'iru na iru. Ọ dịghị onye ama ọzọ nke bili n'Izrel dị ka Mozis. N'ime ndụ mụ na gị, anyị nwere ike isi na chineke ga-eji anyị wee na isi anyị nwere ike isi na chineke ga-edu anyị ozi anyị eji dịka o si wee chọọ anyị nwere ike ịnụ mgbe chineke na-ekwu okwu ụfọdụ ndị mmadụ nọzi taa ha amaghị mgbe chineke kwuru okwu ha amaghị ihe chineke na-ekwu ha amaghị mgbe chineke nyere ha um, onu okwu nke amụ nke ọzọ na-akpatara ụfọdụ ji agbagharị ha si na ụlọụka mgbasị nke a ha efeta na nke ọzọ ihe a na-ajụ bụ gịnị ka ịfụtara m gịnị ka chineke na-ekwu gịnị ka nke a na-ekwu gịnị ka nke bụ ụzọ n'ihi na ha apụghị ịtọ ntị n'ala ha apụghị iwetu obi ha apụghị iwedo onwe ha n'ala wee nụkene na ntị nke ha ihe nke chineke na-ekwu ihe a bụrụ ihe kpatara na ụfọdụ ndị mmadụ na-adahie wee na-ama n'ọnya o kwesịghị ka ọ dị etu a chineke kere anyị n'oyiyi nke iji wee mee ka anyị na na-akparịta ụka ụtụtụ ehihie na abalị ọ dịghị onye ya amụ nwa onye ọzọ ya bịa na-ekwutere onye nwa ahụ ọnụ ya n'ebe nna ya nọ adịghị eme eme o kwesịrị ka ọ bụrụ nwata chọọ ihe ọbụla nwata chọrọ ọ bịakwute nna ya nye nna ya kparịta ụka ya na-enwe ihe na ihe mkpakọrịta ọ bụghị n'ote aka chineke na-akpọ gị oku n'ogodo na-achọ ka anyị na ya na-abụ na-akparịta ụka gịnị ka eji mara gị gị onye na-ege ntị ọ bụghị nwa osu aka nke gbamiri agbami ọbụla dị nwa osu aka o mere ọtọ onwe wee chigata azụ ma ụfọdụ na-agbami agbami gbamie too etoo ote aka ebe Chineke nọ ụfọdụ ha anaghị ekpere ekpere ha nwere ike kama ha eje kwụọ ụgwọ kpetere m ekpere ụfọdụ na-akwụzi ụgwọ bụrụ anyị ọnụ n'ihi na ha na-ada mba mana ha adịghị ike mana ha abụghị ime nke ụmụ nke ọzọ na-egorozi ndị prayer kọntraktọs gịnị kpatara na ị gaghị esekpuru ala gị na chineke bụ nna gị akparịta mana ihe kpatara nke a bụ na ụfọdụ amaghịdị bụ nna ha ụfọdụ enupụgo isi ụfọdụ adago ọgwụ ụfọdụ adago arụsị ụfọdụ abụkụzi chineke mmụọ ha ha kpafugo gata ote aka n'ebe dị na gamie ote aka pụọ n'iru chineke ma ihe na-achịkọta bụ na ohere oge dị ugbu a iji wee chighata azụ retrace your step back ihe a bụ oge nzọpụta chigata azụ chineke na-akpọ gị chigata azụ bịa makuo nna gị chigata azụ bịa chineke ndị nke na-abịakwute ọ dịghị agharịpụ ha ọ bụ na ịbịa chineke ga-ehichapụ mmehie gị ọ bụ na ịbịa kpebie n'obi gị chineke ga-agbaghara gị mmehie gị ọ bụ na ịbịa n'irube isi ya obi ebere ịgafe ya n'ebe ọ dị ukwuu ọ bụrụ na ị bịa ịgafe obi ebere nke chineke n'ihi na chineke anyị bụ onye obi ebere onye amara ka ọ bụ o wee chọọ ka ị e bụrụ onye ga-edafe n'akwụkwọ nke ndụ bịa n'oge dị ugbu a sekpuola ala hulatara ya isi fee ya ofufe ị ga-afụ mgbanwe nke chineke nke pụrụ iche ka ị na-ehulata isi ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye obi ebere onye amara lee ndị oru gị ndị a ndị hụrọtara isi n'oge dị ndị nke na-ewere olu gị onye nwanyị chineke gbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ deba afọ ha n'akwụkwọ nke ndụ nye udo na amara gị mee ka ha bụrụ ndị nke ga afa afọ ha mee ndị nke ga-eketa oke na alaeze eluigwe gị mee ka ebere gị bara ha ụba n'ebe ha nọ n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen gị onye na-ege ntị chineke agbagharawo mmehie gị n'ihi na obi ebere ka ọ bụ onye amara ka ọ bụ ka ị na-abịa bịa n'okwukwe makwuo okwu ya mee ka ụzọụkwụ ya bụ ihe na-eso na-efuga n'ofufe ọbara dị n'ụlọ ụka nsọ ya ọbara dị n'okwu ya ọbara dị n'ekpere ị ga-afụ dị iche n'ime ndụ gị n'aha jizọs gee na-ege ntị ọ bụrụ na ị n'okwu a karịa mana nwere ajụjụ mana nwere akọ mgbaama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka udo nke chineke nke kasị udo dịrị n'aha jizọs mata na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Ministries ngalaba ndị baptist missionary association nke mba n'ụwa niile gbara gburugburu na ngalaba nke afrịka nke naijiria site n'ime ologo eru ka okwu a si eruru nso ka chineke were bere n'afọma ya gọzie okwu nke a ka ọ mepụta ndụ mepụtakwanye mkpụrụ nke a ga-eji wee ya ama atụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị udo nke chineke dịchasịara ọnụ